there. okwu ego onye na-ekwu Chukwu. Okwu ego na-ekwu ehi. Ọdụdụ kodo bụ nwanne ma mmalị. okwu ego ude ude ọgụ onye ji ego na-eme ivesọl ya chukwu n'udo ụdị gịlịgịlị mmanwụ na-abịa ofe aka ka anyị na-akwọ n'obi today men don ere mụ moi moi na relief market ọgbọ oh, shu ere mụ koi koi tụtụ ụtụtụ bakara na limka ọmụpụpa na ogwute bute nka ụbụrụ na-eme nwoke ka wenta ịtọrịtiri akpa gị asị mba so chukwu biko mee n'ụba asaa si my mate arụgo na asaa nna-eche n'oke iruteze my side dịka shu ọ oh, nwee my size my size chukwu okike achọ ọmụcha. akpa m dị white dịka afọ ọnụ ngige afọ ọnụ ngige were ngozi gbaa m ogige nwa ama ogige na soro ibe otogo nchebe otogo nchebe gụọ na vila iburu ike nata ụmụnna gị kowe gị n'aka ọ bụ na ijiri ọchịchị nata amatinye afọ gị na nkata emewede mitin tinye ọnụ dị ya afọ nye ọgịke bụ mkpanaka tuchukwu anyị na-ayọ ọfọ ka anyị na-agọ anyị rụọ na anwụ ka rie na ndo ya bụ ihe anyị na-ayọ maka na ụkwa ruo oge ya ọda ụdara ruo oge ya ọcha ọkwa na ofu ntabi anya ka nwa bọ iji atọ ọnụ tọga tọga ego na-eme vestọl ya chukwu n'udo ụdị VeggieMusics.com.